ndị obanye ya na-ege m ntị kedu ka ị mere kedu ka ekesa anyanwụ kedu kwanụ ka mgbazi si ji eji m n'aka na ọ na-aga nke ọma ma ọ bụ na ọ naghị aga nke ọma nwee enyi na ọ bụ nwa mgbe nta ya bụ ihe dị ọkụ ga-ajụ ya afọ mbụ ọmalịcha ada igbo ihe a dị ebe a bụ osisi ọgbọna ya bụ ọgbọna anwụ ị na-eri osisi a bụ ihe anụnwa ịghọta ifu ka o si ifu ka ọra ọ dị ụzọ abụọ ya ka m chọrọ igosi n'ụbọchị nke taata na e nwere ihe dị iche ọgbọnọ na ujiri ị na-ata ya bụ na e nwere ọgbọnọ nwekwa ujiri mana nke a kịta bụ ukwu osisi ọgbọnọ ichetere <laughs> nke a nke anọ bụ ya na-akpọ ugiri ujiri igbu izugbe ya bụ ujiri kedu ihe obodo gị na-akpọ ya desoro m ya ka m mara nke anọ bụ ujiri a na-ata nke anụ ma ata mana eleghị anya o nwere m chi igosi gị nke anọ bụ ugiri nke a na-ata ata mana nke a ifuru nke kịta nke bụ ogbono nke bụ ugiri ogbono ugiri mana ka m ihe ndị ahịa na-eme igbuwe nka ihe dịkwa ka ogbono dị ya n'ime okwe nka nke a bụ ogbono n'onwe ya ịghọta ele anya ọ na-abụ ụfọdụ mgbe ka ndị ahịa gaa nwa ndị anwa onye nke ahịa ahụ ịtụkwasara obi gị niile ọtụtụ mgbe ka ọ ga-eresi gị nka n'ọnụ ogbono oresi gị iwere ya si ofe nwe ihe ga-eme ka ọnọgodo anụ ịma nnọọ ụtọ ọbụla ma iwere gudi ya sie nri mana nke a bụ nke bụ ọbụla mana ịnweta nke a fịara arụ ịghọta ọ na-akara kwụ ọnụ ya wee gaa afịa sie ezigbo ọbụla onye ga-asị gị ee na nwere ezigbo ọbụla owere nka nke a gị ikiri ya n'ihe onyonyo a kịta nụ enwee ike esi nwetachanwụ dị iche dị na ya ọ bụ efu ya anya ị na-anya ife ọka nke a dị ọ dị iche ujiri na-ebukarị ọgbọnọ ọgbọnọ na-adị kịrịkịrị ujiri na-ebukarị ya anaghị ata ọgbọnọ ata mana a na-ata nke ata ị nwere ike ibechanwu nke azụ ya taa ya mana anaghị ata nke anụ anụmata dịka ngwa m si na a na-ata nke ata mana anaghị ata nke ata chee ka m gosi gị ihe anaghị atanwu nke ere gị ere anaghị atanwu ya chaa chaa ọ ya bụ nke a bụ ihe eji mara si bịa m na-agwa gị mana nke a efugo nke a efugo akịta ifu ka ọ dị mana nke a bụ ọgbọnọ nke a bụ ugiri ọta a ya ata nke ịma na ugiri na a na-ata ya ata Oh. daalụ maka isonyere m n'ihe onyonyo anụ a ana m atụ na ị ga esekwa m ihe onyonyo ndị ọzọ na-abịanụ ka emesịa anụ.